ndewo na ụmụnne ekene m unu today is matchmaker of who our sister Ifeoma hmm. she is from where Anambra she based in Lagos 44 years old she is looking for good man to settle down with for life and build a good family please if you are interested copy her number on top copy her no, no number in the caption please what are you going to do again chat her tell her that you saw her in Igbanyabia that um, by God grace you are going to get married together and if your brother or your your relative or your loved ones are looking for wife please call them tag them in this post oyi unu ga-eme unu amara ka anyị si kwado anyị kwadoro ọfụma ya bụ nwanne anyị nwaanyị a bụ ezigbote nwaada anyị dị mma na-eme mma ifufu tie ị alaiki ya ịga ga-alaiki ya bụ ụmụnne m na ụmụnna m kpọọnụ ndị bụ unu niile hei kedu ihe ọ na-achọ ọ na-achọ onye ya na ya ga-ebi ka ọ bụrụ onye nke chineke ifia e eh, hmm, ifia isi anya gị na-abụọ chukwu na-ekewa efia ị ga-alaik ya ị ga in love hmm. nwata mara nwa pụrụ iche ya nwa pụrụ iche ị onye mụrụ nwa na ịchọ ka gị na ya biri ị ga na-agụ egwu ana m ajụ onye nwe nwa achọrọ m ka mụ na ya biri ana m ajụ onye nwe nwa achọrọ m ka mụ na ya biri hey nwa bụ ihe nkiri ewo ihe nkiri ewo ọ bụ ihe ị ga na-agụ n'egwu ọ na-eme ihe dị njọ mba ọ na-achọ ihe chukwu kwuru n'akwụkwọ nsọ ya bụ ka anyị na-akwado anyị na-akwadokwe ihe mm, e, anyị na-akwadokwe asụsụ na omenala anyị anyị chọọ ka anyị na-anụghalite onwe anyị ya bụ ebe ọbụla ị nọ na ị ga-akpọ nwunye n'ekwentị ya unu aghọtago ụmụnne ị nọ na ebe ọbụla na mba ofesi ma ị nọ na be anyị ị ga-akpọ nwunye nyabụ bụ e, ịfụ ya ọ ga-enye gị udo maka ka o si digodi ọ gasa ka ọgọdọ ọ chọrọ nsogbu ịchọrọ udo ezi udo mee ka ife bata na ndụ gị ịchọrọ udo ezi udo mee ka ife ọma bata na ndụ gị ọ si na ọ chọrọ onye dị 40 um, ọ dị 44 ọ si na ọ chọrọ onye dị 45 um, wee gbagobe na afụ gị ụmụnne ya bụ ememme unu ga-eme biko kpeelena ya ekpele shian vidio ee nye na ịfụnanya gosi na ya ịfụnanya shoo na lọv shoo anyị lọv shian ya makiala anyị ee tọmbọb shia kwanụ vidio anyị ka o nwee greta opportunity tag ya mmadụ ọ nọ na Lagos ọ bụkwa graduate ọ bụ graduate gozie ya ode gụọ ya jiri aka gị gụọ ya ị ga-afụzi ya ode ya bụ ịgụchazi anya ichaatị anya unu jezie efu na cool corner ya neutral ground unu kpazie ka unu si ga-ebido gwaba nkwụ ọ bụrụ na ị na obodo oyibo unu kpachicha ọdaba iju onye mụ ya ijuchazie onye mụ ya unu na-akpa ịfụzia na ọdababago ise ndị ego ise ndị ego eje gotebe ma akwa ma lesi ma jọji ihe niile eji ga-agba nkwụ ma aka ihe ndị igbo niile a na-akwado ịbatazie agbaba nkwụ ozugbo ọ bụrụ na unu chọọ mme wedin ị na-eje Eh, marriage cost ebe ahụ ị nọ nyanwa na-echekwa ebe anyị na ndịda ebe ọ nọ ịbata agbaba agbaba nkwụ mebe ma wedin ọ bụ ihe unu ga-eme unu afụ gị ya anyị chọrọ ihe chukwu chọọ ka irute onye ọbụla ọchị bikonu ndị chọọ ka emeelifa deelu na anyị edemede na nọmba anyị ji eme ma chineke deelu na anyịnya ma nwoke ma nwaanyị deelu na anyịnya anyị ga-abịakwa mee general ma chineke mana nke a ka a na-akpọ indivijual. onye a dị outstanding ya bụ ụmụnne so ndị dị sirios ka anyị chọkwa ndị chọọ nkịta nke echi biko ndị play boys ee eh, ma play girls anyị achọrọ unu ndị chọọ ije testin anyị achọrọ ndị je nje enyo enyo anyị achọrọ unu ideli edemede kọwalịa maka onwe gị si atụọ fotie ọtụọ gị nwa tụkwa nke gị unu kpakọlịta ya dabala unu ya gazie ise ọ bụ ekpere nna ekpe kpee nke gị ụmụnne kpeelu nwanne gị ekpele ndewonu ka emesịa